nke a bụ onye onye be anyị mitri na South Africa eh, afa m Chinedu afa eh, Arochukwu how did I get my name to be Chinedu eh. because my cousin was calling me Chinedu now I'm, I'm a South African but I'm looking for my root ndị igwe kenekwa m unu ozi nke m ji wee bịa taa bụ ozi dị oke mkpa gbasara nwanne anyị nwoke nke nọ na South Africa bụ onye nke na-ayọ biko na-asị m igbo unu biko unu nyeli ya aka ka unu nyeli ya aka wee chọta ezinụlọ maazị okeke bụ ezinụlọ nke banọ wee mụọ ya na arọ chukwu ka o si wee na-akọwa na mgbe ya dị arọ isii ka ya gaba South Africa n'ebe a ka ya nọ wee too na ya etolitezie na enwezi ike achọta obodo nna ya na enwezika achọta be ya bụ arọchukwu n'Abia steeti wee na-akọwa na onye ọbụla na-afụ ihe onyonyo a ya biko unu nyeli ya aka wee chọtara ya be ya ka o si wee na-akwa na afọ ya bụ Chinedu Okeke ọ sị ya bụkwanụ Maazị Okeke na afa nne ya bụkwanụ Nkechi Okeke ọ bụ na ị na-ekiri ihe onyonyo a n'ụwa bụ na ịbụ onye abịa steeti ya na Arochukwu ị nwere ike ịchọpụta nwa ezinụlọ Maazị Okeke biko nyele aka nyele aka na ọ dị oke mkpa nwanne anyị nwoke anọkwa na South Africa wee too ebe a ka ọ nọkwu ụnụ kilichi ihe onyonyo ụnụ ga-ama na ya na-ekwu okwu ya bụ ọzọ obele nwa mana ọ fịala arụ ya nwee maazị be ya maka na mgbe ọ dị arọ isii ka ọ hapụrụ be ya bụ Abia steeti wee gaba South Africa nyelu na aka ka ụnụ tụsa ozi a ka onwe ike lutekwanụ ndị ga ike inyere aka wee chọtalụ nwanne anyị nwoke a ezinụlọ mpịa daalụkwanụ ụmụnne m nke a onye onye be anyị na South Africa eh, afa m Chinedu Chinedu eh, onye arọchukwu ka ọ bụ eh. sina ya na-achọ famili ya na-arọchukwu be na ha bịa arọchukwu I can't remember. I came here when I was a small boy, six years old. Six years. Mm. Yeah. I lost my identity, so sad story. onye ma kere Chinedu how did I get my name to be Chinedu? Uh. Because my cousin was calling me Chinedu. Now I'm I'm a South African, but I'm looking for my root. Uh. Eh. okay, Ma, now hello. again. Your father's name? Mazi Mazi Okeke. Mazi Okeke. Eh. Mazi Okeke from Alochukwu. From Alochukwu. Your mother's name? Nkechi. Okay, okay, okay. Okay, okay, okay. But they, they passed out. They all they were all. You see, now you are speaking a very deep Igbo. That's why I'm looking for my people. So are you, So came they can't speak Igbo. My, my people they're speaking English because they are busy with South African girls. Mm. Mm -hmm. Mana ị ị na-anụ Igbo. Ife mere oh yeah, kpọ nọmba Call your phone number, call your number so that you enter, so that people will be calling you. If anyone who knows Mazi Okeke from Arochukwu, and, call uh, And the family of, um, family of Mazi Okeke mm. from Arochukwu, and family of uh, your mother's name Ukechi, mm. Okeke from Arochukwu, so that they will contact you. Put the number now. When they call you, you know how call, to call, it. call the number. Call your number. And 072 uh -huh. 234 uh -huh. 1773. Come back. Repeat it again. 072 234 daalụ onye abịa steeti ọ na-alụ na arụ na makro dị na four ways uh, uh, onye ọbụla uh, ndị be maazị maazị okeke maazị okeke family from arochukwu from nkechi eh. okeke from arochukwu ya this man ya name is Chinedu. Chinedu. ọ bụ Chinedu. Nga thank you. Thank you. Eh? Ah, ah. na ebe a na-adụ nwa nwelu nne ọdụ ka nke na-enweghị nne na-anọkwa ife. Ife anụ melu nwanne anyị nwoke a. Ọ bụ na ị mụtara nwa. dịkwa ntị ka ife na-ekwu. Ị na-anụ ọnụ wee bụrụ nwa afọ Igbo. Asụsụ Igbo ọ nkakwa asụsụ Igbo. Ọ gbaa mbọ ịkụziere ụmụ gị asụsụ Igbo bido ote mbọchị izizi ha bidoro wee mụtaba ife sụgbalụfa asụsụ Igbo weda ma ọ dị ofu arọ dị arọ ịbụọ ma ọ dị ịtọ dị asụsụ Igbo ya bụ oge etolite ebe ọbụla ọ nọgoro ebe ọbụla ọ nọ a asụsụ a bụ ihe ejikọta anyị bụ ndị Igbo niile ebe ọbụla onye Igbo nọ taa ọsụ asụsụ ị ga-ama onye ị ga-ama na mmadụ gị ka ọ asụsụ amaka asụsụ asụsụ ijigodo ihe ihe nye ndị ọzọ e wee gwuru egwu ejikwa na asụsụ gwuru egwu ifugo na nwanne anyị nwoke a na-esukwa igbo si fiali arụ kwazie nkwa ogesi achọpụta ya ọ na-achọ kịta ebe ọ na asụsụ igbo fiali arụ ị na-akụzi nwa gị asụsụ igbo gbakwa mbọ kụzie ezi anyị gbasara ezinụlọ gị ma vileji go ma dị taụn o ma mbọ kụziere ya ife niile ọ dị oke mkpa ọ dị oke mkpa nwanne nwoke a na-asị na ya bụ onye agọchukwu inweta ezinụlọ mpịa na gafe ezigbo ahụ na-abịa na arọchukwu a na arọchukwu ebukakwa ndị na-aza maazị oke ka obuka ịchọta ndị ga ịchọta nwa ezinụlọ nwanne nwoke a ọ fịara ezigbo arụ na ụmụ nka wee mụrụ ezigbo ife ịmụta nwa akụnwa bụ na-amụ ụmụ n'obodo oyibo na-akụzife oyibo na ndị ke na-amụkwa ụmụ n'ala igbo na-akụzife oyibo oyibo abụghị ọkụ ọsụsụ anyị alụkwa na mmalụ oyibo bịa na-akpọ sekọnd langweji bifo ịkụziri nwa gị oyibo bugoro ụzọ kụzigoro ya asụsụ igbo nke a bụgoro nke bụ nke gị njirimarụ ọ ga-abụ ebe ọbụla ọ gaga odile echi ọ obodo oyibo na naijiria ebe ọbụla ọ nọ ọsụ asụsụ a ndị bụ ụmụnne ya bụ ndị igbo ibi ya ka mụrụ nwanne bụ asụkwuo ya ka o nwere ike ghọta maka na asụsụ asụ ọrụ igbo ma ịghọtara igbo na nsogbu adịghịkwa na ndụ gị nne nwoke nke a na-asụ igbo na ọ na-amụzikwa igbo sef nso ifo na-abụ okwu ya okwu nke onye nke a na siri ezigbo ike maka na asụkwụzi igbo anabụtakwa igbo ọsọ nke obere nke obere ọ na-asụ biko bụrụ asụsụ igbo ekwere ife ya agwụkwa